agaghị awụrụ nze ya awụ ngịga ahụ ka anyị ga-atọchi ma onwe mbụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'akụkọ tata bụ maazị keke odeluga Igbo mma mmanụ onye ọzọ bụkwa maazị ejike ọbasi ndị anyị ụlọ anwụlọ ụkọchukwu Austin ọkaigbo dịka ụnụ ma na anyị na ndị ọkachamalụ na ndị okwu na-elu n'ọnụ na-akpa n'oge ọkụkọ abụ oge tata anyị nwelụ onye ọbịa pụrụ iche onye ọbịa anyị nwelụ bụ onye nọ mgbe edere ya bụ ihe anyị na-akpa maka ya izuụka one na one gara aga anyị na-atụwa ife dị na akwụkwọ nkwupụta ahịara declaration nke edelụ n'ọnwa Jun dị na nke agụpụtara ka ọnwa Jun dị na ụbọchị nke mbụ n'arọ 1969 mgbe a nọ n'etiti ọgụ Naijiria na Biafra onye anyị na ya nọ bụ otu onye n'ime ndị nzukọrọ wee depụta ihe ahụ akpọrọ Ahịara deklaration wụrụkwa e, onye ọka mmụta na onye tụrụ ugo n'ife gbasara ịgụ akwụkwọ na ịkụzi akwụkwọ na izi ozi ya bụ prọfesọ Ifemezie ugodị adị ka a na-etu ya ugodị adị nnọọ ụkọchukwu Austin Oke ị nwere ike ibidola anyị wee hazie ka anyị ga-esi ndewe maazị Okechukwu ogodi ya dịrị gị mma obi dị anyị ụtọ na ị nwere ike isoro anyị taa n'ihi na a sị na onye rịa elu ọjị ọ kpatasịa nkụ niile dị na ya n'ihi na anaghị arị elu ọjị ugboro abụọ ọ bụrụkwana ugboro ugboro ka eji ahụ ugo ugo na-afe na nganye na nganye ya wụ na n'anya anyị hụrụ gị taa na obi dị anyị ụtọ n'ihi na hmm. ọ bụghị mgbe ọbụla ka e nwere ike inwe ohere ka a ka na-akpa nkata ihe gbasara njem ndị Igbo ọkacha njem anyị jiri na ala agha anyị lụrụ ka a ga-enwe ike nweta mmadụ ole ma ole ndị jiri isi ọgụgụ isi ha chepụta echiche ka a ga-esi mee ka ọ dịrị Igbo mma yawa anyị na-ekele gị n'ụzọ pụrụ n'ihe mbụ anyị chọrọ ka anyị tụnye ọnụ anyị chọrọ ka ị tụnyere anyị ọnụ ụgwọ ebe ọ bụ na iso ndị depụtara ihe a chọmere nchọpụta ma dee ihe banyere ahịara deklarashọn anyị si biko kọwatụrụ ndị na-ege ntị Igbo na-ege ntị n'ihi na akwụkwọ a na-akpọ ahịa na deklarashọn wụ akwụkwọ dị ndụ ozi dị na ya ozi dị ndụ ya wụ ihe ndị oyibo na-akpọ a living document n'ihi na kemgbe e desara ihe a o ruola afọ iri ise na otu mana ihe dị na ya ka na-eme mkpọtụ ma ọ bụrụ na anyị chebe echiche ala Igbo si dịrị taa na Naịjirịa na Afrịka siri dịrị Kedu ihe wụ ihe kpalitere ụnụ kedu ihe wụ otu unu siri jee iji nwee ike depụta akwụkwọ a dị ndụ ka ọ dị ka ọ si dị daalụ nọrọ ife ga-ekwu bụ inye unu ekene na unu chepụtalụ echiche dị mma ịnọkọba bido lobe ilolo tụba alụ maka ife a ga-eme maka Igbo ọ bụrụ mmadụ niile ọ bụrụ ebe niile ka a na-eme ụdị ibe a ife na-eke anyị eri uche bụ na ọ naghị um, adị anyị ka ga-asị na ndị Igbo adịghị echeta ife gbasara onwefa ma ọra na onwefa fa na-echeta bụ na ezinụlọ ba ma nke ọra mmadụ niile bụ ndị na-asụ asụsụ Igbo na ọ da agbatakwa n'uche oge ncha mana na um, egosigo eh, na nke a bụ soro eziokwu o nwere ndị na eh, uche na-aba n'afọ n'afọ elu ụdị ife unu kwuru maka ya o wee magbuo onwe ya na aga m ebunye unu ozi ekele maka ya n'afa ndị Igbo ndị mma ma ndị nọ ebe a ịbịa n'okwu ife unu jụrụ asị ọmaka kruzu wee jụ maka na akwụkwọ ahụ na-ekwu okwu ya bụkwu akwụkwọ dị mkpa oge n'ebe ndị Igbo nọ maka na agha abịamitego ikisi wee kwu anụgo agha ifere ka arọ na abọ tupu ede anya arụ agbakọbago ndị mmadụ ọ bụrụ ma afụfụ na ndị Igbo riri afụfụ ka nri n'agha ọkwa onye ọbụla ma nwoke ma nwaanyị ma ụmụaka mee ka ọ ya arụ e, mana ụdị mgbakọ arụ na-ekwu bụ e, ịma ife a na-anụrụ agha na-anọsi aka n'ife ga-esi ya maka ka anyị rahụ nọdụ anyị ma ebe anyị si na-ajụ asị m ụdị ebe a ka anyị ga-anachi ya kwa ọ na ọ gaa ọfụma bụ agha na anyị nọrọ onwe anyị ọ bụ ụdị obodo a ka anyị ga-ebikwa na ya ụdị ajụjụ a ka ndị mmadụ na-ajụ o kpọọ nzukọ bụ onye isi na-achị ụga Emeka Ọdụmogwu bụ Ojukwu jeneral ka ọ bụ onye abụ onye isi ndị agha anyị wee kpọọ nzukọ kọkpọrụ nashọnal emecha ka m zụta afa ọkpọ kọmiti a maka mmadụ ịrụra nne n'ime nkọta bụ mmadụ onye na onye National Guidance Committee National Guidance ọ kpọrọ ya wee na-atụpụrụ anyị okwu na-egosi ife ọ na-afụ na ịrụ ọrụ ya ya bụ ọchịchị ife na-enye ndị be anyị nsogbu ife ọ na-anụ ife ọ na-achọ ka ife anyị na-elu maka ya anyị ezukọ nke ofu ugboro na ụka na abụ n'ọnwado ma anyị na-ezukọ anyị ezukọ nnọọ ugboro ugboro anyị bụ eh, Emmanuel Obichi na chairman anyị bụ Chinua Achebe mgbe Chinua Achebe debere ozi ojee na Senegal ebe ndị ọzọ gafere nọchie anya chairman mmadụ dịka keeaaụa ndị bere emechaa mgbe nchọta pụta me akpọ afa ndị ọzọ ga-echetara mmadụ na-agba n'ịtụmara ịrọ nne anyị na-ezukọ etu a na-akpa ife gbasara ihe obodo olee ụbọchị wee kpọọ ọbụ na quinoa na um, ejula wee sị ya anyị ga-ekpakọta ebe anyị onye ọbụla na um, onwe ebe anyị ga-eje ebe anyị ga-anọ ebe a ka ga-edepụta ife anyị lụrụ maka ife a na-ekwu maka obodo ife kpatara agha ụdị obodo anyị lụrụ aga anọ na ya ma ha nụcha agha anyị ama nna na be anyị enyere anyị desi anya na ọ bụrụ ụdị nzukọ bụ agbasa na mgbasa anyị bụ na anyị desịrị ya nye nye ya n'aka ọka ụbọchị ọ gara agụghị obodo eweje na-achị kwakọba ife anyị Gbaa ndị gbandụrụ ala ka anyị rabụrụ n'ọgwọmgbo ji na bụrụ na ya nwere ka anyị dị jikọ ọrụ ọta kpọrọ ya wee rue anyị tọ na-ekwu na-ede bụ ogechi na mmiri dị etu a e si agụgharagụ ife anyị dị ruo na ka anyị si wee ghọta ya n'ọdabago etu nsi fụ fụ vashọn ya nke na kọmputa bụ etu ojukwu na onwe ya si wee tinye current news current information ife ọchọkwu igwe obodo at that point in time oge a na-anụ maka a na-anụ agha okwu okwu oge ọbụla bring everybody up to date maka ebe ụkwara ebe ebe ahụ nyebere ifemfụ bụ the first part of it ndị ọzọ ọzọzi bụ nke anyị jere wee die ife gbasawụrụ agha Biafra na ndị Igbo bụ ife ife pụtara ife ife nkụzi ka ọ bụ ma ọ bụ na ya aghọta ya maka na oge ji wee bido bụ agha abụrụ oge ebe ji wee bido agha abụrụ oge anụrụ ya 1967 to 1970 a anụrụ ya abụrụ ya bụ oge o ji bido ike ịgbatara ya gbasara ya bido right for amalgamation ọtụ mmadụ lụrụ ajụna na ndị otue n'ụnyere ndị Igbo n'okwu na ụka ife ajụna na ndị otue na-eso ife ndị befa ife ndị Igbo ghọtara ifefe ndị Igbo na-eme tupu amụatara tupu eje akwụkwọ wee gụsịa wee pụta wee baa soja na a na-enwe ife bụ ife gbasara agha ha na-akpọ remote causes nwee ife gbasara agha bụ immediate causes ife ajụna na ndị otu imidiet ife kpaziri machis wee mụnye n'ọkụ wee mụnye n'ife ọkụ wee gbaba nke ọ dị iche na ife na-esenụ n'ebe mmadụ ibie nọ maka ya ị ga-akpasugodo mmadụ iwe nke na okwezie edi okwe eh, eh, amachism nye eh, na be maọbụ na ife unu ka ọ gbalie ife bido from amalgamation wee dị mkpa ka ndị be anyị ghọta ọfụma ka fa wee nwakwuere ga-eme maka ọdịnihu maka na iloro gbasara Naijiria n'ebe ndị Igbo nọ agago beyond Biafra mana dọkụmentị ahụ na-ekwu okwu ya nwere ndị relevans etu nsukwu maka ifunye ogo n'ụdị obodo maka gentị e nkwa asị na-egosi nnọọ ụdị ife na-agba ka ọ na-achọ ka ọ kụziere ndị Igbo nke mbụ bụ ife iji e nụba agha ndị e wee lụọ ebe a nọ nke ịbụ abụ agha bee ebe ka ejekọ kedu ụdị obodo a ga-ebi na ya agha ebego eri ngwara n'agbanyeghị mana ebe ka ndị Igbo jekọrị, ebe a ka the second part ebe dọkụmentịrị etu nsuefu ya wee maka ya ji wee dị relevant oji mkpa dị mma na unu na-agụ ya e, e, o nwego ọkpụrụkpụ ihe abụọ ịrụtụrụ aka n'okwu ga nke mbụ na ọgụ a lụrụ nke ịzụrụ ihe ruru ọnwa iri atọ na ya wụ mgbe ọgụ ahụ bidoro na ọgụ a na agha bidoro kemgbe amaka ahụ kemgbe onye ahụ kwurukwu okwu gị bịa si nke ọzọ abụrụzie ya na ndị na-ege anyị ntị ka ha ghọta maka na ihe awụ okwu dị mkpa ekpechiri ileba anya ọkacha ka naijiria dị taa n'ihi na ọtụtụ ndị na-ahụ ọgụ alụrụ agha ahụ alụrụ na-asị na ihe kpatara ejiri lụọ ọgụ ahụ bụ n'ihi na ndị Igbo gara mee kule gbuo ndị mmadụ ụfọdụ ekwesịrị onye nke ife nkwunu mana nke bụ eziokwu abụrụ na ndị nwa sị na egburu ofa ma ha na onwe ha nwekwara ebumnuche nke ha ha bidoro na-akpa nkata banyere ya eleghị anya elezi anya nke ọma a ga-ahụ dịrị na ebumnuche ha ha ebidola tụwa ntọala e, tupu ore amalgamation ya wụ ihe mbọ pere mkpa ihe ikwuru ebe a na-achọ ka ndị mmadụ tụnye uche na ya nke ọzọ abụrụ nke ị ga-asị na emechasịa ka ezi ebe ndị Igbo nọ achọrọ m ịkpọbata maazị Ejike Ọbasi ah, n'okpuru okwu a Prof Ifemesia na-ekwu okwu ya ah, maazị Ejike olee ihe ị nwere ike otu ị chọrọ isi tụnye ọnụ a makwa jụọ ajụjụ so ya ka ah, ọkammụta Ifemesịa kọwatụkwuru anyị ya maazị Ejike ị ga-ewepụ gị ndewo ndewo ịma enwere ihe bekee na-akpọ hearing the horse nke ha ka ọ ghara awụzile ihe m nụrụ ekwuru nọ lekwe onye kwuru ihe lekwe ndị nọ mgbe e dere akwụkwọ maka ihe o ji dị mkpa bụ ihe nke abụọ ikwu e, ụkọchukwu e, e, ọkaigbo arụtụla aka n'ihe mbụ dị ezigbo mkpa bụ na e na-edezi edemede maka Naịjirịa ekwulite okwu agha Biafra asị na ọ nzọọgwụ ifeajụ na ndị otu ha onye na-agụ ya ga-eche na ihe niile dị mma na Naijiria tupu emee ụmụazị enupụ isi meko mana ngịnwa na-akọwa na ihe e, ihe tawara otele ihe a na-ata ena na-ekpuchi ya tupu ya apụta ihe ma ebe nwa chọrọ itinye itinye ọnụ n'ihe awụ nke abụọ maka ịjụrụ ajụjụ ele ebe ndị Igbo na-aga ele ebe ndị Igbo na onye lere anya ga-ahụ na edere Ahịra Declaration mgbe ihe chiri Igbo ike ọ oge anyị niile na-azọ ndụ a na-alụ agha ya dịka ụwa niile ha ebusoro anyị agha anyị enweghị enyi nke anyị ji enwe ikwu nke anyị ji enwe ibe anyị a na-agbalị ike anyị ka anyị lee ma anyị ga-azọ ndụ n'oge dị otu ahụ ka unu nwere ike ịbịa si ka echee maka echi ihe jọrọ njọ taa kama anyị nwere okwukwe na ọ ga-adị mma echi elee otu anyị chọrọ isi bi mgbe anyị nwere nzọpụta mgbe anyị gbapụtara onwe anyị ile anya ugbu a onye chọrọ igwe onwe ya eziokwu ihe na-ebe kemgbe amalgamation na-ebekwe ruo taa enweghị ihe dị iche kama na ihe dịzi iche na-ewu ọ dị ka uche ndị Igbo na-etinye maka ọganihu ha n'oge nke gara aga uche ndị ahụ niile efuole ya ka m ji si ka m jụọ gị agha bere 1970 ihe a n'ugbua ugbu a 2020 o teele agha ọtụtụ n'ime ụnụ eh, kwadoro Biafra kwadochie Biafra ike okenye abịawala ma ajụjụ m chọrọ ịjụ mgbe agha bechara ele anya 70 to ọ enwere otu ọbụla otu ụnụ ha wu ndị eh, na-echebe ụdị uche a Biafra enwere otu unu si gbakọta ọ kpaa nkata maka ọnọdụ anyị nọ ugbu a ele ha ga-eme mba anyị anọkọrọ mana mma ngwa ya okwu asị ọ bụkwa na anyị nọkọrọ ife ahịa aka elopụta n'oge a arụghị nọ agha jibe amara m ka ọka dị ma ọka bụkwa ife ga-abụ ife ga-enyere ndị Igbo aka maka ọdịnihu kete aka ma ọ bụrụ nke ofu ụbọchị ma ọ bụ nke ga-abụ emesịa enyechie anyị azụ na-asị amakwọrụ bụ na ama n'aka emelụ n'ọfụ chetakwe na eh, ajụ na-ewu mmụọ isi na mm, onye nụsụrụ agha ọnwa eh, iri na atọ pụta <laughs> na ọ chọrọ ka eh, ọ nọkwarịta nwantịntị gbara ebe ọ nọ na ebe ọ na-edo iru tupu ogebe ntị ife onye ọbụla ga-agwa ya maka ife ọbụla dị etu a na ọ ga-asị na ya anụgo ife dị etu a na mma soro anya ka a chọgodi ife ya na ezinụlọ ya ga-eri ifefa ga-anọ na ife ndị ọzọ maka ọtụtụ etu anyị onwe ndị na-afụrụ ụlọ ebe fabi maka etikpọsịrị ebe fabi mbụ banatafa achọ ebe afụrụ ebe batalụ ncha ncha etu anyị nọ na anyị na na kampọs na anyị fụrụ ebe anyị bi na be anyị ofu ntu ụlọ funtu ụlọ akwụrọ n'ife niile alụ na naba e. anyị e etitiru bancha niile ịnọdụ ebe anyị efu e about one mile away maka mụọ ma osisi ma ụlọ ma ife niile dị in between one mile ahụ nke adara ada maka ibi ya ibi na main road anyị bi n'ụzọ Ọnịcha na Enugu ya ọ bụrụ oge mmadụ na-anọ eri elu ruru ọfụma maka ọdịnihu tụmadị ọdịnihu tere aka na ọ obodo abụrụ ife ofu ụbọchị ọ ife ụbọchị ọ ife ndụrụgandụ kwuru ndụrụgandụ mana ọgụ na-abọ n'iri agafeenụ enyekwuo ya ka maka ọdịnihu ndị Igbo ya na data m jiri tinye ọnụ na ya o n'ibe na-atụ ya na anyị ga-akpa maka unu gwa efeli ọfụma ifu na ọ bụrụ ọsọ ọsọ maka agha ka ya mm-hmm. o nwere onye anya maka ọdịnihu mm-hmm. na nkata bụla a na-eme maka ra deklarashọn ga-ekwu maka ife na-abọ ife kpatara eji wee dị ya e, e, etu osisi ife bụ nsogbu ndị Igbo ga na ife valozie n'ọdịnihu ba ga-abụ na ife gafesịa maazị uh, mm-hmm. ya ugodi eziela anyị aka tapịa anya bụ okwunu ya bụ tụmadụ maka ụmụ ikorobịa na ụmụ agbọghọbịa ndị afụrụ agha ndị agha a na-akpọ ndị amụzilụ after the war n'uche ife wetala agha maọbụ ife so na na-akpagbu Igbo na Naịjirịa ọ gbanwere agbanwe ka ọ ka bụ ofu ife afọ n'ebe ka n'ebe ma ọ bụ onwe ife ọzọ sokwuna n'ime ị ga-asị bụ ife Igbo ga-agba mbọ fụnafa wepụtara onwe fa ya mhm. biko onye ga-enwekwa gị ka um, anyị tinye anya n'ibe akọwabụ ya olu ebe onye ọbụla na-aghọtara ya biko mee ka mmanụ mhm. ọrụ nkụzi bụ ọrụ anyị ọkwa nke m rụrụ alụmalụ rụzi okenye abịago dịka m siri ekwu na ife a bidoro na mbụkọ ebukọrọ nọta na nsọla Naijiria amalgamation 1914 tupu oge a ofu ife ndị Igbo tata na-amarụ na ife atara ndị mmanụ ada akọta ya na tupu ndị ọcha abata Naijiria abata ndị Igbo so n'ofu ndị n'Afrịka nọrụ ndụdụgandụ kwuru ndụdụgandụ tupu ndị ọcha abịa na-enwerọ onye ọbụla makwasịrị pa nyefa nsogbu chibaba panwa amakwasịrọ onye ọbụla nyefa nsogbu maọbụ chibaba ndị ọcha wee bịa ọ bụ ife dị iche ka ndị ọcha na-akpa ọcha na-asị na ọ dị ree maka onye ụda na-anụghị tribal wars o ji wee otopụta ọjọ igbo adịrị ya ka wee bụrụ na nke a bụ ife dị iche n'ebe ndị igbo nọ usokwu n'ife anyị na-aya pụkịta maka ndị igbo si na ife na-azọ onye na-egbu ya ife na-egbu onye na-azọkwu ya mana ndị igbo na mfa bụrụ extremist ọkwụ ruthlessly balanced in their thinking ọ bụ ife akpatara ya na fa lọrọ onweba onwere onye sorọfa ma fa sụrọ mmadụ ọ dịka ife nya ga-eme eme akọwa ya n'afrịka ọ dịka ga na ọ bụrụ ife mere eme mana unu ama nnọkọta ruo ebe ọ bụla asị na a na-akọ na ndị igbo nwere mgbe o ji wee bịa bịa nyefa nsogbu ebe ma ọ bụ ana igbo ọbụla enu onye ọbụla sịrị na o nwere onye egbujie gbata nyeba nsogbu agha ma ọ bụ ọgụ ọgụ ọ bụrụ agha ọgụ ndị bi n'oke enwere ọrịa mgbe ọnya adị ebe ọbụla mana ịnekwa afọ anya oge bụrụ ife a na-ekwu they are almost always bilingual and bicultural gosiri na aghafe abụkwa ka ọ bụrụ a na-anụrịta nwaanyị na-eme ife ndị ọzọ fabi n'oke mana the heartland Igbo heartland enweghị ruo onye ọbụla batara ya o wee mee ka anyị dị iche n'ife nọ na Naịjirịa ofu ife a ka anyị na ọrụ Igbo esokwa wee mee mee nkwụ ekwu eri ọnụ megheri o agụpụ onwe m na-eto onye maka ọ na-emelebe O wee bụrụ ndị ndị Igbo wee dị iche na ilerube ka anyị rapịrị o very rarely ka ị ga-achụpụ ọbụna ibe liri the small ethnic groups ụmụgo ndị mesụva mmadụ maọbụ nafe ejigo mesụo mmadụ ma Benin ma Warri ndị bi n'ikpere mmiri of course ha bụ ndị ọcha bidoro ri na 15th century wee gbaba egbe na nke ọ mara arụ ịbatarazịa n'ime ime obodo ọbụna mgala ị gala gụba ibibio anyị na-afa na anụrịta nwaanyị fara okirikiri fana mmadụ emetụgo tupu sọ ndị igbo ndị na-enwe dị experience mana akọtara ya n'akụkọ ọ na-akụziri n'oge ọ bụ na onwe ebe a na-akụzi ekipanọl nke nya na tabatọ ụbọchị ọ chọrọ n'aka anyị wee ghara ịmụ onwe anyị na ife anyị bụ ebe anyị si ndị ọcha wee bịa wee sị na fejikọ nọta na nsọla naijiria wee dị mkpa akpa nke ọ dị mkpa maka tupu ife eme ndị mishonaris ndị ọcha kwu ndị ọcha ndị ọcha abịago n'ala Igbo now 60 years from 1857 to 1914 tupu enwe amalgamation wee kelere anyị n'oge a wee nwefụ na mpempe ife anyị n'aka ndị abịanụ emezi amalgamation asị wee dịkwa mkpa maka na ofu ife eji wee mee amalgamation ọ naghị akpatakwana nkata ahụ maka na ọ dabara ọrụ ha bụ ndị ọcha ka na-ekwu onye ekwu anyị ndị ọcha so nsogbu anyị ọ dabara ọlụfa napụtaba na nkata na pa oge ahụ fa chọrọ mmadụ chetakwa na 1914 ka ọ na-etere aka wee nụrụ agha World War mbụ First World War 1914-18 mana anụrụ agha anụrụ agha fa chọrọ mmadụ na befa maka ọtụtụ ife wee ghara inwe ọtụtụ mmadụ fa ga-akpọ ezipụta maka ọchịchị colonies fa fesara ka Naijiria bụrụ ofu n'ime ndị riri nne ndị buru ibu ọ wee na ama amalgamation ka e wee were ka e wee were ife dị na south including manpower wee jee ugwu awụsa wee gwa ọnọdụ maka ọchịchị bụ ebe a kwụkwa kwụkwa enkorejiri ndị be anyị oge ahụ alụgo railway na-alụ ụzọ na-aga all these um, ways of facilitating movement intercourse between one area and another ka babatasịrị ndị be anyị ife na-esote onwekwa onye ife na-asị gbalụ mbụ famara akọ famara ize famara azọ kweta ndị a ifefa kwuru pụkọrọ ifefa pụwa na-abụ na ndị ebe anyị pụrụ amalgamation fesa aka obodo ụra tụmadị n'ugwu afọ ebe a chọkarị ịba maka na ndị yoruba na ndị dị na saut nwekarị jekarịjere akwụkwọ nwekarịa mmadụ ebe a chọkarị ịba bụ n'ugwu asị apatapa gị jụ eri nne n'ugwu asọ iji bụ na ọgụ niile na-anụ okwu ndị na-ana esepụ n'ugwu awụsa ọ maka na ebe a chọrọ mmadụ achọrọ mmadụ ebe ndị ọzọ ka esi wee chọọ n'ugwu awụsa ebe anyị onye bekee onye ndị dọbanye n'ibe nne ebe anyị si eme apụtaka gị eri ibe nne n'ugwu awụsa ife oge ibe a dị wee bido within one generation of ndị be anyị rụrụ n'ugwu awụsa ndị ọzọta ọgụ ọgụ dapụla jos gbuo ndị fa nke ndị ọzọ gbaa ọsọ oge a ka ebere ịgba ọsọ ọsọ ugwu awụsa bọọsụ banata ala Igbo inezie ndị ọcha bụ ndị siri ndị aka bịa ọkwakapa nyerụta aka chichi ugwu Awụsa n'ezie kapa nyere jụọ si ndị mere ife ata ha unu anakọtara mee ife ọzọ nwụrụ ụfọdụ n'ime fa tụọ nga ma ọ bụ ndị gburu mmadụ e, akwụkwọ ebe a nakọra oge a e, na-akwụgwụ mmadụ maka onye gburu ọchụ mechie efe ike takwa ghara imezi ọzọ mere onye ekwu bụ na ikpe mma maka ara ome ka 1945 ka m pụtara from GMGS na agbabazụ m nwata amamife ọ ga enwere ife emerụ maka ndị Igbo egburu chụa n'ụgwọ na Jos amadị nwa m enye rịpọtụ ya ma onwe mgbe si mmadụ ya anya ka ọnwa ife mere ife a anyị mgbe chọbara ife ọfụma ọ bụrụ na ndị ugwu awụsa ga-kọọpreti ma ọ bụ na laịbrịs kapachiri nweta ọ bụrụ na enweghị ife a ga-akụ maka isi mbido ife ndị a niile nke a bụ ọkwa ifebe anyị oru ahụrụ ịsa ọzọ ife a mesịa 1952 ndị ugwu tụkwara nyebe anyị ọzọ na kano gbuo efe asachara asaa ọkwa ife a na-agwa anyị na onye ọcha rịpọtụrụ si na ife a bụ ọkwa obere ife Chinebe akwụya ya n'oge n'akwụkwọ ọzọ ifukwe ife maka pogrom 66 onye ọchapụ maka anyị na-elu nọ nze ọgwụ <laughs> ife ajụla <laughs> eh, eh, o ji esi ụtọ pụta ajọ na na-amara ife emesie ndị Hausa ọ bụ ife na-esenụ o si na anya ife a na-ekwu n'oge emekwakwa ọzọ ka enebe anya ọfụma dere report maka Kano disturbances, civil disturbances of 1952. In between 52 na 66 ife ọzọ ji wee mezie ndị Hausa develop uh, the slogan not for northerners and Nigeria for us all. Ka onye ahụ ọzọ prof isi not for northerners Nigeria for us all. For us all. Yes. ndị mmadụ wee sịkwa oke na-ekwerego na nke a ma e nwee north for northerners east for easterners west for westerners central Nigeria for centuries ndị ndị ebe a where will you have for us all ụdị adịghị ọ na-aba n'isi tupu ekwue mana dapụ isi ọ bịara maka na enwekweghị uru a dịka asị na ọnọkọta eh, eh, si n'elu daa bụ pogon of 66 inesia the scale na elu unu ka m na nke mbụ bụ 1945 jos and jos a na-agwa ya bụ na ndị igbo na nke bụ na the anglican communion in jos bụ ebe alụrụ ọrụ amin pro cathedral nke agbabelu na canal ife m mbụ na-asụ na-enwe amalgamation ndị Igbo bụrụ kwara ifaba pụa gbasaje ebiro na anyị mmadụ obuwerọ any other ethnic group in Nigeria that did what the Igbo did after amalgamation jụkwa asị nwere ife ụta dịrị ndị Igbo bụ na ha bidoro ife a as I said in fairness to them as I were regard balanced na-ekwuru ụdị arịba ọkwụ ndị ọcha si fa pụta maka inyeleba aka ebebe chọọ mmadụ mana all these years from 1914 wee gaba were 66 oge enwezidis pogrom unu nọkọta ofu ofu ntu ezigbo ụlọ mmadụ rụọ dị mma n'ala Igbo na-abụrụ onye Igbo rụrụ ya nwere onye jụrụ onwe ajụjụ a oh, for decades for decades unu kwasara ga ebido na-arụ na-edoziri mmadụ bepa o nwere any part of Nigeria including the Chad area o nwere any part of Badagry o nwere any part of Nigeria ijeru ị na-afụrọ ebe ndị Igbo bi ọbụkwa obibi Igbo Brent na Brent na ụlọ nke ugwu awụsa abụrụ na gbanwe maternities uh, uh, schools including uh, ọ dị nke onwe ebe ha rụrụ secondary school even in fact anything you can think of Phoenix Okunokwu stores and shops and so on dị iche iche studios maka na ma photographers na ife niile ebi m ụgwọ ọzọ ibe iji kwere ebi m ụgwọ ọsọ for nearly 10 years na akapụkwa onwe m eso wee lụrụlo mee ibe niile a na-akọ dị totally totally on the wrong way a na-ata ahụhụ ya tata a ga-ekwu ayaghị e nọ e a ga-agwụ nwa ya eziokwu so onye a wee dee ibe a wee site ibe a ga-aba sinekwe ya n'oge <laughs> ma ọlọ ya ka atụdoro aka ibe a jụna sị zọọ ọgwụ sị ya bụ machi isi na-ekwu mmadụ na-akpa wee nwụnye n'ife na ọ bụrụ ya bụ ife na-esenụ na gị na mmadụ ga na-esigodo ị ga-ama ife na-ese gị na mmadụ tupu egbunye biya ọkụ ọ bụrụ makata mụ ya odogo mmadụ ọkụ okwu niile na-ekwu ị na-arụtụ aka ihe ndị gbara ọkpụrụkpụ ekwukwa ọzọ maka na ndị a sị na onye na-amaghị ebe mmiri si mawa ya ọ mara ebe ọ gara na akụ ya maka na ọtụtụ ndị eleghị anya enwere ike ịnụtụla eji e m aka na ndị mụ na ha nọ ebe a na oche nkata anụkwụla nwere otu nwa amaala anyị si okwu onye Igbo nwa afọ Igbo nwa amaala Igbo si na na ndị mere ihe ha mere na Jenụwarị 1960 ọgwụ na ndị otu ya na ha dara iberibe n'ihi na ọha nwa butere anyị chi ọjọọ a ihe ọ nọ na-arụtụ aka bụ na tupu Jenụwarị 1966 na ndị Igbo nọsi n'isi n'ihe niile na onweghị uru ọ bara ịga sunye ọkụ na ọha sunyere ọkụ ha na-ere anyị ugbu a nwaanyị Igbo ga-eji nọ n'isi ife niile n'obodo dịka Naijiria ka ajụ ya even that even that maka ọba anyị ji ọnụ anyị ji ọ na-ekwutela anyị onwe okwu na ụka ọ bụrụ hmm. na o kwurie n'oyibo onye ọzọ wee nụ ya hmm. okwu na ibe na-esenụ ah, because one of the accusations bụ na uh, Igbo domination ọ bụ na onye a amarọ mm-hmm. one of the accusations e na-enye ndị enyi ndị Igbo tupu nzọọgwụ na ndị a niile ma ọbụla dị sadwana tupu ri eme eme eme nsuri oke sonyere na 1966 na onwe ya na 1956 jiri ọnụ ya kwuo ya na na-enweghị mmasị n'ebe ndị Igbo nọ n'ihi na ndị Igbo na-achọ imegide onye ọbụla Igbo domination <laughs> ya maazị ejikọ ọrụ chọrọ ikwuo mana achọrọ m ka maazị oke tinye ọtụ ọnụ n'okwu a maazị okechukwu mba na ya um, nze amaghị ekwu okwu wee tụ mụ ha si nọdụ ọ dị ka ọzọ mụ ga-ewe egere maka ife a na-amụta aka nkụ Ugodiya dị daalụrị nne maka na ọ na-adị mma onye na-ebe ife melụ jiri anụ ya kọọ ka ọ ghara ịbụ na onye ọzọ fụrụ afụ maọbụ onye akọrọ akọrọ une ife ị na-ekwu ụdị mma ife ọzọ m na-achọ ịjụ bụ na um, ka ife a na-eme n'oge ahụ ya na tupu a eruo 1966 ọ na-awa achụ ọsọ esi n'ugwu Awụsa gbawa naanị Igbo kedu ife iche bụ ife nyelụ ndị be anyị ndị achụlụ ọsọ egburu egbu were ọsọ wee na na-enyekwa ha obi ike iji wee kunikwa chigakwa azụ jebe ọka ife nlachasi amị ọ na ife amakazi n'ugwu ọsọ karịa na be anyị ka ọ na onweghị ife dị na be anyị onwere ife iche bụ ife na-akpụghachi ya ya azụ ichigakwa ebe ahụ oge ndị ọcha na-achị ịma na ama enume anyị na um, o nwere ka isi wee na-enwe ụdị echiche maka ndị ọcha n'ọkwọ ịbịa obodo dị etu a bụ ọkwọ ibi ofe ụbọchị na ebie ya ruo arọ ọgụ arọ na iri ma ife ọzọ tụọ anya na ala nke ntị wee mmalụ onwe mmalụ obodo mmalụ ife niile wee mmalụ ife ndị ọcha bụ the shock o nyere ndị mmadụ bụ ife George Floyd ịtụsịrị ka onye fa ma ọ bụ na fama ndị a onye rọ m ha nwabụ mba mana ọ shọkụ so many people na ndị isi napa butere anyị ozi ọma maka ọnụbe anyị ka ọ ka bịa nka n'isi ndị isi napa butere anyị ozi ọma ife a na-agwa ya since 1857 anyị Igbo ọbịa egwu okwu Naijiria na Igbo na-eme mmadụ ụdị ife a tata in 21st century so nke ife bụ ife anyị nyere maka ndị ọcha ọfa na-achị on the first two major occasions biko unu elokwara na ọsọsọ na ndị a bụ ndị pụtara ife occasional fights and so on ibe niile in little villages and corners and so on ọnọdụ Nigeria na-eme ma a ga a, nke ọra achụrụ mmadụ gbuo mmadụ nọ sasarị na-eri nne mana ndị ọcha wee chekwuba na fa awa nkwe ife a mere daba na fa ga-afụ maka ya na gbanwanye onwe fa wee encourage ndị mmadụ kpachie ya nkwa bizinesi as usual nke ịbụọ a bụ ojukwu na onwe ya nke 1966 atụ atụ asụsụ ndị mbụ ya bụ ife wute narụsịrị ọtụtụ ndị kpatara na ịgbaghara ndị ugwu pịara arụ n'ebe panụ ọ ojukwu na onwe ya onyere ya ọnụ maka na o nwere mgbe o ji wee yiwe uche na ụdịbe a ga-emezi ndị gbanata ọsọ emesịa fana jere azụ kpagee ntị achị ya o wee mekwa ọzọ the same year maka nke 1966 bụ series because three or four times in the year that, that very year maka ndị mmadụ na-elu n'okwu ụbọchị ka o mee ọ bụrụ na anaghị abata na chiyaba mana fa nọrịrị anụ pụtata ọife ga-ajụgolu pụtakwa ebe m si bido ọkwa ya ka m si bido tupu ndị ọcha abịa isi na DNA tupu ndị ọcha abịa anyị amara akọ anyị amara ize anyị amara azọ maka ifi na onwunyụrọ n'emesụrụ anyị anyị mesụnọrọ mmadụ ekoded in our genes ya ka a na-ata ọfịa tata ugodịadị hmm, na ivi na-ekwu na ọ na-abụzi na agba atụa n'ogwe agba atụa n'ogbe ogbe ka emere maka na na nwaanyị daa nda ada na abụ agụwa ife a na obu n'okpo ọnụ na onye okpoko ijiji na onye ebugba na okpoko ijiji na-atụ egwu ka ezi ife bụ na igbo ama amụ akọ ebe ọ bụrụ omego iverika narị arọ narị anyị na ndị ama anyị wee malụfa aka fụkafa dị ọ na bụ na anyị amarụzi ife ka ọ na anyị ada amụta ife <laughs> ekwu n'isi bidosi onye ọbụla dorokwa arụ anyị abịa wekwa ndidi na akụkọ ka bịa maka ife dipa ife nna anyị na-eme ọ wee soro elu ka anyị na-afụ onwe anyị oge ncha na ife gbasara anyị anyị mepe aghaghị uru anyị agbasa ife na ebe na-eberịrị na ọ dị mkpa ka a gwa anyị nwa anyị eziokwu dịka na histri ile anya na mba ndị ọzọ onwe ebe inwe ike ịkala igbo igbo ga-eme maka a sị na onye amara ibe amaghị ibe ezie nọọ ibezi na-akọ ikwue a ga-egekwa ya ntị egeghị ntị a ga-ejikwa ya mee ife ifukwa ebe ọ bụrụ na ịghọta ebe nsogbu ya si bịa ifukwa ebe nganga dị n'isi ndị igbo si wee pụta bido ọ bụrụ na ọ bụrụ nganga akwụkwọ maka ndị mmadụ na-elu na fa na-eme nganga na aba ma akwụkwọ ọ bụrụ anwa obido n'ụdị ọzọ o bido na isi onye na-apụ n'ụrọfe o onye mesi ụba e, maka na a little suffering does one good ọ bụrụ na ndị Igbo tawa apụpụ ịnọ n'okpuru somebody tupu ndị ọcha abịa ịgwa ha okwu fa ege nke anyị na ndị ọzọ na-emenụ na fadị stupid na fa mara ife ọ ndị pagbago akụkọ ife emesigoba ike ọkwọ ndị ọcha ndị ndị ojii beba tupu ndị ọcha abịa anyị ga ịgwa onwe anyị eziokwu ka anyị wee bido ndere mana ka ụdị ahụhụ karịrị ahụhụ anyị hụrụ n'agha bịa ọ na ya amụtazi ha akọ oge ahụ elekwenụ mgbe a ga-amụtazi akọ na uche a hmm? uh, uh, uh, you are just confirming what I'm saying that is deeply set in us n'ibido kụzibe bido na nwata bido na skuul bido ebe niile ife we have a tremendous amount of work before us anyị na-aghọtara ncha anyị na afro afro a bit of it at all anyị anyị na-efe apụ aka n'elu ibe n'ibe ibe na-ebu ibe anyị ga-ekwe anyị mee a whole revolution in thinking ka ha ga-ebido naanị wee ọganize ọtụtụ ndị um, anyị kpọgoro na ikoro ekwuola ihe ikwu na-aga abịa zụgharịa anyị ka anyị si mana enyere e uru background ka unu wee ghọta ebe o si maka na ọ bụrụ na enyere unu aghọta na ife a bụ ife dị deepset in ọ bụrụ na anyị bụ ndị nganga ma ife ọzọ no we supply the british when they came with our ọkwọ difficult to understand combination of discipline and dynamism they could not define our political system ọkwọrọta etu anyị si wee combine na discipline and dynamism ọ bụrụ ife anyị ma wee biri onwe anyị o jikwa anyị wee biri ibuzisi onwe anyị but home keeping youths have homely wits wee dị limited bụ etu anyị si wee ife oge a ife ụwa ife ọra wee bido mebe wee found one thing ma anyị lụkwa na anyị ma maka anyị buru ibe anyị <laughs> pụọ kwasa biri na anyị mmadụ rụba dozibe nra n'ụlọ ife anyị n'obodo abụgolo okwu Prof ọ bụrụ na anyị laghachite n'akwụkwọ dị <laughs> ka ihe si aga taa na Naijiria, anyị ahụ na asị Igbo si na ọkụkọ ọhụrụ ebe a na aya ọkwa ọ na-achị ya ọchị esi a na-achọ ọkwa ma ahụrụ ya ọ bụrụ ọkụkọ ka a ga-ayọ anyị ahụla ka okwu ọrụ si ihe na Jos ka anyị chetakwa na ọ Jos a bụ ebe mbụ ebidoro igbu ndị Igbo 1945 taa Jos abụrụla ebe ebe mbụ otu n'ime ebe ebe mbụ ndị Fulani bịara lee ndị ndị Birom oh. ọtụtụ n'ime ha bụkwa ndị otu Kristi sụọ anyị ahụla ka esi sụọ ndị Hausa na ndị Zango na ndị Kataf sụọ ha ọrụ na Kaduna Southern a ka na-asụkwa ha ọrụ taa na saudan Kaduna anyị ahụla ka esi sụọ ndị mmadụ ọrụ na Bauchi anyị ahụla ya na na na Benue steeti hụ ya na Kogi steeti ya na ihe ndị ndị bekee na-asị what goes around anyị ahụwala ya e, ka ọ dị ugbu anyị ahụwala ya n'ala Yoruba afọ ole ma ole mmadụ dị ka oke mmadụ dị ka Olufalaye ka e werela ka ị na-aga ọ ya bụ onye mbụ mana dịka onye bụ ọkammụta onye garala njem gị na ọtụtụ ndị amaala Naijiria ndị ọzọ enwe o nwere ka isi nwee nghọta na ha gụrụ ma ghọta ihe nọ n'ahịa na deklarashọn o nwere ka o si metụta ha n'echiche kabacha ihe na-eme otu Naijiria chọrọ dịrị taa agbakọ ndị gụrụ ya maka na gbadoro anyị iru amindoro anyị azụ doo ibe niile gbasara anyị azụ mana um, ndị uh, oke mmụta debeba nwekwa ike ụnafa agụgụ ya ewere ihe kpaba nkata na beba eh, mana ife dị ya bụ na um, Ebee, na restoration salon ọdịnihu obodo na-abụrọ mere anyị na Naịjirịa nọ after that what nọrọ ife na-abụ ịkọwa ebe etu iwe eme o wee dị etu a kịta ọ dị mma right what after that what next ọ dị ire ha na-akwụ ebe mana ịmara ibe anyị kwu ụfụ mbụ o wuru onye ọbụla anya na mmadụ na-abọ na eso okwu maọbụ mmadụ na-abọ fe na-ada adịsịrị mma ọ jiri onye nke ịtọ wee doo ụbọchị onye nke ịtọ pụrụ maka ọkụrụ onwepụ ọgụ o nwere wee atọ ebi dịka nsogbu na ama ebikwu ugwu awụsa n'ime niile o nwere omume ojii wee gbagharị ncha ncha na ndị ugbu ọkụrụ onwekwa mba boko haram gosiri chukwu kịta kafa chụsịrị ndị igbo n'ụlọ ụka na ife niile olu kafa ka ndị igbo nyedere fa nsogbu ụfọdụ narị ndị o mee ndị ụfụrụ ụfụrụ ụzọ o kwere me kedu isibe eriri maka ọ fịara arụ na faokolowe ụbọchị taje bụrụ ụmụ agbọghọ ụmụ agbọghọ dị n'ofe obodo e ndị ọzọ bụrụfa ke ndị etufa afọ adịghị maka na ndị na-eme afọ na ọ aka ebidoro ya n'ụdị ife a ebe dị ya ige eme ife na ife dị mma maka you begin with others and end up with yourself directly or indirectly ọ ife Naijiria n'ahịa Naijiria enwekwa ọdịnihu a na mpụ abịanụ ọrụ ofu ife dị ka anyị na-akpagodi ife na ife niile ji wee dị etu a ka anyị na-akpa nke ọdịnihu ka anyị ga-arụ next step next step bụ ọdịnihu Igbo nke a dị iche nke ịwọcha ife na-ekwu bụ etu ife si wee bịa bụ ebe etu ọ dị taata. ka anyị ghọta ya <clears throat> anyị nọgị ebe a na-akpa nkata ka anyị tinye ọnụ maazị oke kenye nwunye ya na nkata anyị na-akpa um, ịkpụmachi ichi ga-azụ nwa obere maka oge ụfọdụ ọ na-adị mma ịkọwalu ife n'isi ife njekwu bụ na ị na-akpọbu afa ndị Sowe na ya bụ nzukọ ya bụ the council ndị ndị nna ha wee dee ya bụ ahịara dị mmadụ nele m anya n'akwụkwọ Chinua ewepụta m ụfọdụ afa ka ha! m aka wee kwuru ha n'isi ikwuona maka maka sekretrị bụ Emmanuel Ogechi ya Justice Aniagol Ikenna Nzemiro Ikenna ife ife ọ na-abịakere oge nchebana afịa na ndị mbụ ka ebidoro na he was commissioner for a, post in the government he was commissioner for information Biafra oh, na e, ego uh, uh, uh, ego bụ nke onye kalabara ajụjụ mgbụrụzie ka unu na-eche ya bụ echiche na-agbakọ na-akpa nkata o nwere ndị ọzọ dịka unu ime obodo jụgasịa ndị ndị bụ ndị Biafra oge ahụ ma ndị Igbo ma ndị ogbe anyị na ndị nọ anyị nso anyị bụ ndị Igbo ife dị mkpa achọ anyị na mmadụ mmadụ akpabịa na akpasị anyị bịa ọzọ ebunye e, e, e, ebunite na nkata um, anyị ife nji ajụ na anyị ekwuo na ugboro ugboro na ya na nkata anyị na-akpa n'oge ruo na anyị nwabụ ndị Igbo nọzi ya kịta ga-ebidokwa kpaa ụdị nkata ya ife nji ajụwo ọ bụrụ na ekwuo ịkpa nyawụ nkata nya ịgba izu a kedu n'uche gị ndị dị ka ndị onye nwere ife a ga-ada achọ na ndị a ga-alụ ọta aka na ndị a ga-akpọkọba iji wee kpa nkata maka ọhụrụ mmadụ niile ya adị ife izi bụ ndị ka aghọta ife a na-ekwu ka bụ nọmba wan nke bụa ndị du ndị a ga-adịkwu nwa dị mkpa e, unu e, emekwana ya nke ebe onye si mụọ ibe ọzọ ọ ga-abụrịrị ndị dị interest ndị dị key na interested in matters of this kind maka mụnwa na ya abụ m onye ogidi Chinua bụ onye ogidi ghọtago, Oh yes, uh, ede ede it didn't matter. I, I, I, I, I get there, there. Ibe kwu ọkeda afọ ya bụ Emeka Ojukwu rụọ m rọ rụọ Chinua rụọ m rụọ onye ji bụ Emmanuel Obiechina Obiechina onye mkpọ mkpọ na bụ next ife a ga-eme maka anyị Igbo ịfụfụ na ife dị mkpa bụ ife dị mkpa bụ ka e, ndị ga-eme e, e, ndị ọ dị ga-elụpụta ga-ewepụta ife achọọ ga abara ọra uru nke ọ bụ ife ọra ọgbazụ nke ofu onye ma mmadụ na-abụ ife ị na-ekwu dị ezigbo mkpa ọkacha ndị na-ege anyị ntị ndị nọ n'ofesi n'ụzọ ebe anyị nọ maka ife n'ebe m bi eso m nọ na Chicago ife na-ese okwu oge ụfọdụ na ndị Igbo gbakọọ na ọ bụ na anyị onwe anyị ndụ ọ na-abụ emechaa ekewa iruo na Chicago oruru anya na matters intellectual or requiring special skill chịkọba ndị mma ife maka ya si achọzina ndị Anambra bụ chọba ife ndị gbamgba ife maka ya maka ịma nchọta kapịnta ka ọ rụọ ọrụ telọ maọbụ ọrụ ọrụ dọkịta maka ibi n'otu obodo ebe edo onye ọpancha bụ ibe anyị na-agregate na Biafra asị na ilue na Biafra ọdịnihu anyị your worth your contribution your intellectual skill all these are things that will matter to anybody not not maka isi ebe a nọ maka ebe a nọ that's not the issue obodo a na-eme na na-ama nga n'iru mma na ọlatawa ụtọ ekwowe ekwube nkata anyị ga-asị ka alice ka anyị zuo ike nwa obere ihe onwe onye chọrọ inye mmanụ iko jee okubie anyị aka ka anyị nwee obere ohere wee chighakwazi azụ mm. ndị na-ege anyị onye anyị na ya nọ na-akparịta ụbụba abụọ ọka mmụta prọfesọ Ifemesia ugo anyị na-ekele gị anyị ga-enwe nwa ohere a laghachitekwa ọzọ ma nyekụkwazi olu debazikwa anya si n'izi mgbachiri aka mgbachiri